Yeah. Hey, now I wan call my name so that you know where it is coming from. <laughs> yeah. yeah. Oh, hello, Okoro. Yeah. Okoro, ah, eh, Okoro, eweliwe eh, biko. Eh, nọmba ahụ nyere m, eh, nọmba ahụ nyere m biko. Okoro, isitawa onye nyere gị ya? Okoro. nọmba ahụ i nyere m si m gaa gbaa na aga m enwe ini ee iso onye nyere gị nọmba ahụ okoro onye ara okoro aka hụrụ ara gbara onye ara ahụ ga-agba gị okoro agwara m ga-agwa agwara m ga-agwa na na-ama agba ihe a kemgbe nne kwụrụ mụọ m agbatụbeghị m ya mbụ gị buru nọmba nye m m sị gị mba ngwa ka m nwere ego ntakịrị tige gị si m tige ihe niile na ezigbo ego m ga-enweta m ga-ebute ego ga-ezu m 20. okoro nọmba ahụ akịhụna win icheke ele ya icheke ele ya ara agbawala gị anụ gị ezigbo ara ga-agba gị okoro ịhapụ ndị isi iri mma debe ite ndị isi narị mma na ha nye gị nọmba fat ọmụ awụ onye ọmụ awụ onye nzuzu gaga gee gị ntị okoro isi mba mba mba mba lee n'isi m eri m onye isi iri mma ya na isi iri m mma ekwesịghị m ịga gị ntị bikos ebe isi nweta nọmba ahụ nọmba ndị ara gị bụrụ nọmba ndị ara nye m sị ndị agba agbachala na mgbe ego m efuole okoro biko nyeghachi m ego m na inshọransị anakwa na biznes a nwanne ọkwa ihe a ka m chọrọ ịnụ okoro okoro lee eh, okoro mmiri anyaghachi m ego gị ee eh, mmiri anyaghachi m ego eh, ma ee ama agara gị ije m ga-agara gị ije bikọs a gwara m ga agwa a na ama emudiri ihe a m chere ka icheke icheke wute onye ị ga gwa ha onye ara na nọmba okiri iwu nnọọ onye aparị nnọọ ee iwu nnọọ ezigbo onye nzuzu lekwere nnọọ ihe gara ndị ara na-agagharị ya na isi arị gị mgbe okoro nwanne gị gwa ụmụnna gị ha kpọga gị n'ụlọ ọgwụ ala ọkọ gị na chen agwụ ọnụ gị ee ị gaghị asị isi iri gị ma gị na-eme ka onye nzuzu buru agwa ndị ara na-agwarị na-enyere onye ọbụla nsogbu okoro kpachara anya gị keesi m na gị ebidobedoro na gịnị mere na ndị nke mbụ onye ara nyeghị gị n'ọrụ ga bụ ọrụ ma ọrụ gị n'ọrụ gị nwe weta na ụka ahụ nye m gị buru ke na-arụ ahụ ọrụ kichi arị ma be enye m kara agba m na ezinụlọ m okoro a na-eme gị ihe oke ị ga-achọrọ m something oke oke mgbe ọkwa ihe ga-azọ gị enyidere m something oke okoro oke ele m ga bịa okoro na ị ga-achọrọ m ụsọtụ na na ị ga-enye m nọmba ọzọ nyara nyere gị ka m gbakwa ọzọ ka ego okoro ụmụ gị na ụmụnna gị fuchee okoro bụ nne ezigbo onye iberibe so okoro ị na-achị kọwara m ihe awụ eh? ị ga-achọ m sọntụ na ị ga-aga nata ha onye ara ọzọ na ngwa gị na mụ ndị ara ga-eme ihe na 2017 okoro emekwa ihe imegị ịchọrọkwa gị mma okoro na-agbala gị ifat okoro iwe onye ara a na-aga agwa ndị fara na isi erele gị okoro iwu nnọọ onye ara so ọ dịghị eji enye achị ego niile m rụzuru ị ga-enye m nọmba onye ara ọzọ nyere gị ka inye m ka m gaa tara ịkwa ọghara agbaga m ka ọ gị okoro ara gbachie gị ntị nọnsens ele ya na-akpọ ya oke che ka m ji amụọ gị